AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka onye nwe m nọnyere gị ka ọ nọnyere anyị ka anyị na-agakwa n'iru n'ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa emere ka isiokwu anyị bụrụ oge ịmara onwe ha oge ịmara onwe ha cheta na isiokwu anyị bụ otu mmadụ ga-esi wee ghọta onye kwesịrị ya mgbe onye ahụ hụrụ onwe ya dị ka onye tozuworo oke ihiwe ezinụlọ mgbe nwa okorobịa hụrụ onwe ya dị ka onye tozuru oke ịlụ nwaanyị nwa agbọghọbịa hụ onwe ya dị ka onye tozuworo oke ịlụ di anyị sị na ọ dị mgbe ọ ga-eru ya dị mkpa ka mmadụ abụọ ndị a mara onwe ha ma tutu oge ahụ anyị na-asị na ọ bụrụ na nwa okorobịa ahụ nwa agbọghọ nke masịrị ya ọ bụghị ụbọchị ahụ ọ hụrụ nwatakịrị a ka ọ na-enwe ike gwa ya okwu dị ka ụzọ nke anyị na-agbaso si wee dị nwa okorobịa aghaghị bụ onye banyeworo n'ekpere ịjụ Chineke ajụjụ onye ya na Chineke maliteworo ịkpa ụka na ihe gbasara ntozu oke ya na mmasị ya inwe onye inye aka mgbe ọ natara ọzịza n'aka Chineke ya enwee ike gwa nwa agbọghọbịa nke dị otu a okwu nwa agbọghọbịa gabụ onye ga-abakwa ụlọ ekpere ya na Chineke kparịta ụka mgbe nwa agbọghọbịa natara ọzịza n'aka Chineke ya bụrụ ọzịza nke nwere ojuju afọ ihe ọ ga-eme bụ ịgwa onye ahụ nke bụ onye ozi Chineke n'ọgbakọ nke ọ na-efe ofufe eleghị anya nwa okorobịa emeela ka onye ozi Chineke ebe ọ na-efe ofufe bụkwara onye nke a doro anya mgbe a chọpụtara na aka Chineke dị na mbịakọrịta nke mmadụ abụọ dị otu a mgbe ahụ ka nke nwaanyị ga-enwe ike gwa ndị nwe ya nke nwoke enwe ike gwa ndị nwe ya ahụna m onye m chere na ọ ga-adabara mụ na ya nne na nna abụrụ ndị ghọtara n'ezie lekwa nzọụkwụ nwa m na-atụpụ o kwesịrị ka m kwado ya mgbe nne na nna matara onye ozi nke Chineke amata ọ pụtara na ihe a na-eme edowela anya ọ bụkwa ihe a na-eme na nzuzo mgbe ahụ ka ha abụọ ga-enwe ike ịmara onwe ha ịmara onwe ha n'ụzọ dị ka nke a mgbe ahụ ka nwa agbọghọbịa nwere ike ịbịa nke nwoke a nso mgbe ahụ kwa ka nke nwoke nwere ike ịbịa nke nwaanyị nso ọ bụrụ na mgbe gara aga ọ dị mgbe ọ na-eru ele anya ka nke nwaanyị abịa n'ụlọ onye ahụ kwesịrị ịbụ nne di ya nwaanyị ya kwesịrị ịbụ nne di eleruo anyị ala leba anya na ndụ nwatakịrị ahụ otu ahụ kwa ka ọ dị mgbe nke nwaanyị kpọrọ nke nwoke sị nne na nna lekwa onye m chere na ọ bụ onye ọ ga-adabara mụ na ya ndị ahụ ga-abụkwa ndị ga-eleru anya n'ala ịmata ma ebe a nwatakịrị a gaji ọ ga-atụsa ahụ ebe ahụ ọ bụ ezie na ndị nọ gburugburu abụrụlakwa ndị emere ka ha mata n'ihi na ọ dị mkpa ka ha mara ị ga-ahụkwa onye gasị ezinụlọ a kwesịrị mbanye ị ga-ahụ mgbe ọ ga-adabasị ezinụlọ nke a ekwesịghị mbanye ma ihe ndị a dum bụ ihe na-apụta ìhè ma ọ bụrụ na anyị mewe ya n'aka nke anyị na-adịghị mgbe anyị webatara Chineke n'ime ya ma dịka ntụgharị uche anyị si wee dị dịka ụmụ Chineke dịka ndị na-abịa n'iru Chineke dịka ndị ha na Chineke na-ahazi ihe ọ bụla nke dịrị ha tutu Chineke asị gị gawa ebe a ọ haziela ọtụtụ ihe tutu ya asị gị anọ m na ihe dị otu a n'ihi na Chineke anya apụghị ịbanye n'ọnọdụ nke ga-eweta ọgba aghara mgbe ahụ ka mmadụ abụọ ndị dị otu a ga-eji wee bịa mụọ onwe ha mata ihe aṅaa ọ bụ ime nke nwoke agbaru iru nke nwaanyị agbaru iru gaa mara ụdị nne na nna o nwere mụọ otu gị na ha ga-esi wee bie n'ihi na ọ dịghị mfe imetacha ihe ga-atọ onye ọ bụla ụtọ ma nke a apụtaghị na ịhụ nwatakịrị kwesịrị ịbata n'ụlọ gị na ị ga ama ma nwa okorobịa ma nwa agbọghọbịa chetakwa na anyị dum ọ dịghị onye zuru oke mgbe ọ ruru n'ọnọdụ a anyị na-atụgharị uche n'ime ya taa ọ pụtara na ikpebiela n'ezie na ịnabatawo nwa agbọghọbịa anabatawo m nwa okorobịa na onye nwe anyị onye bi n'eluigwe kwadoro ya ma ọ bụrụ na nwa okorobịa abịa hụ nwa agbọghọ ya amasị ya ya ewere aka ya kpọọ nwa agbọghọ ahụ na-ajụghị Chineke nwa agbọghọbịa ahụ ahụ ya dịka nwaokorobịa mara mma dịka nwaokorobịa ji ego dịka nwaokorobịa ya na mmadụ kwesịrị ibi amalite unu a na-aga ya n'ụzọ nke unu mgbe ọ masịrị gị gị gaa n'ụlọ ya mgbe ọ masịrị ya ya abịa n'ụlọ gị unu amalitela ọ dịbeghị onye jụrụ Chineke ajụjụ ọ bụrụ na emesịa ahụ ihe ga-eme ka mbịakọta ghara inwe isi eleghị anya ma ọ bụ nke nwoke ma nke nwaanyị achọpụta na mpụta gara anyị ahụ mgbe ahụ anyị banyeworo n'ọnọdụ a nke mpụta gara anyị ahụ onye ọbụla bụla hichie obi ya ka emewene ya ọ bụ ya na-akpata ọ na-eji adị mkpa ka anyị mara ihe anyị na-emeje tutu anyị na-etinye onwe anyị n'ọnọdụ a nke mpụta gara anyị ahụ n'ihi na ịmata ngwa ngwa ọ dị mfe ịsị ọ gaghị enwekwa isi karịa mgbe ezinụlọ bịakọtara n'otu asị alụọla di na nwaanyị ebighị ebi onye adọwara nke ya onye adọwara nke ya ọnọdụ dị ka nke a na-atọ Chineke ụtọ ọ dịkwanụ mmadụ ọbụla nke ṅụjuru mmiri ara afọ ọ na-atọ ụtọ ya mere tutu ọ na-eru n'ọnọdụ a dị ka anyị meworo ka amata nke ndị bekee na-akpọ kọtship o doola anya na ajụọla Chineke ajụjụ Chineke enye ọsịsa mmadụ abụọ a nwere ike ịnọkọta malite ịhazi ịmara onwe ha ime ka iwebata nne na nna n'ime ya iwebata ikwu na ibe n'ime ya ka m kwugharịa ya biko gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na mkpakọrịta na ihe ahụ nke anyị na-akpọ ịhụnanya amalitela tutu anyị akpọbata Chineke n'ime ya nramahụ pụta n'ime ya ọ na-ara ahụ ọ na-evu anyị aka ọ dịghị ihe ọzọ Chineke ga-eme n'ihi na ọ pụghị ịmanye gị ime ihe bụ ọchịchọ ya ọ pụghị ịsịkwanụ gị emena ihe bụ ọchịchọ gị n'ihi na o nyewo gị ike nke ịhọrọ ihe kwesịrị gị biko arịrịọ m na-arịọ onye ọ bụla n'ụbọchị taa bụ tutu ị na-amalite ihe ndị a chọọ iru Chineke ọ bụrụ na ọ daba na nne na nna bụ ndị na-aghọtachabeghị ihe na-eme n'etiti mmadụ abụọ ndị a enwetụ nramahụ ebe ahụ ọ dịghị ihe mmadụ abụọ ndị a kwesịrị ime na-abụghị ịrịọ Chineke arịrịọ mee ka Chineke were aka ya hazie ma mezie ihe niile nke kwesịrị ka emezie ya ka ọchịchọ nke Chineke wee bụrụ nke ga-emezu n'ezinụlọ ahụ nke ha chọrọ ihiwe ka dị ire naanị mgbe anyị na-ewepụta ohere anyị mgbe anyị hụrụ Chineke dịka onye anyị kwesịrị ịnata ndụmọdụ n'aka ya onye kwesịrị isi anyị gaa n'iru tutu anyị eme ihe ọ bụla n'ihi na ọ bụrụ na Chineke si nke a adabala onye a kwesịrị bụ onye inye aka gị onye ụkọchukwu gị ahụ n'ọbọ ọchịchọ nke Chineke mgbe ahụ ọ dịkwa ihe ọzọ na-egbochi mmadụ abụọ ndị a ịbịaru n'ọnọdụ a dị ka anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa gịnị ka anyị sị na ọ bụ ihe a na-eme n'ọnọdụ a ọ bụ mgbe ha kwesịrị ịmara onwe ha nke ọma n'ihi na ihe ị na-ahụ na ndụ m n'ezi pụrụ ịdị iche na ihe ị na-ahụ ma ịbata n'ime ụlọ jide nke aka biko ahapụla Chineke n'ọnọdụ dị ka nke a ka onye nwe m gọzie gị enyi m ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 07063637224 07063 637224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma kee abụ dị mma n'ụbọchị taa jehova obi gị niile adaberekwala na nghọta gị na nghọta gị ụzọ gị niile

n'ezie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o ụzọ ụzọ ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile

forgive, Father, I have seen against heaven before thee. not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive my Father, forgive. Father, forgive us. Forgive. Father, forgive us. Forgive. Forgive. my Father, forgive. Father, forgive us. Forgive. forgive Forgive. Ndị Seventh Day Adventist Church Gariki Abuja unu emeela na abụmankunu nyere anyị n'ụbọchị taa anyị ka amara chineke baro n'ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnne m ndị chineke gọziri ndị igbo ana m ekelekwa unu taa na-ekelekwa chineke maka ụbọchị ọzọ iji hụkwa ụbọchị taa na-ekelekwa ya maka nchedobe ya nke ọ na-echedebe anyị dịka anyị na-ekwurusi n'izu nke a anyị gaje ịnụ ihe banyere ọsịsa kraịst e sara banyere mkpa nke mmadụ agba nke ise ya ọsịsa kraịst e sara banyere mkpa nke mmadụ agba nke isi ya n'ime isiokwu nke taa ọkpụrụkpụ ihe anyị gaje ịnụ bụ mmadụ ịhụ onwe ya n'anya karịsịa tupu anyị agawa n'iru biko hudeta isi n'ala ka anyị kpe Jehova nke osonele nke ndị agha ekele dịrị gị maka ịhụnanya gị nke imere mere ka ọ dị ukwuu ebe anyị nọ n'agbanyekwaghị na ịhụrụ ụwa n'anya imeghị ka ọ nọgide naanị gị kama imere ka o rutuo ebe niile kụziere anyị ka anyị mara otu anyị ga-esi na-ahụ ndị ọzọ anyị na-abụghị naanị onwe anyị n'ime izu onye nwaanyị ka anyị hụ na igbola mkpa anyị niile ekele dịrị gị n'aha Jizọs Kraịst amen mmadụ ịhụ onwe ya n'anya karịsịa n'ebe ọgụgụ anyị nke taa anyị ga-ịga n'ime akwụkwọ matu isi ise ahịrị nke asaa ya ebe ahụ si ngọzi na-adịrị ndị na-eme ebere n'ihi na ndị ahụ ka a ga-emere ebere ka anyị legharịa anya ihe bụ ime ebere gịnị bụ mmanụ imere ibe ya ebere anyị ga-ịga n'ime ilu nke ahụ kraịst tọrọ banyere mmadụ abụọ ndị ji ụgwọ ka anyị gagharị n'ilu ahụ n'ime ilu ahụ kraịst mere ka anyị ghọtasị mmadụ abụọ ji onwe ha ụgwọ ọ dị otu onye ji onye ọgaranya ụgwọ ma onye ahụ ji onye ọgaranya ahụ ụgwọ ihe dịka narị naira ise onye ọgaranya elele enyi m a ka ọ kwụ ụgwọ ya ọ gwetajeghị ụgwọ ya onye ọgaranya ahụ sị na ya gbagharala ya ma ọ laa onye nke a gbaghara agbaghara na-alaja ụlọ hụ onye ji ụgwọ naira ise mata na ihe onye ahụ ji onye ọgaranya ahụ bụ narị naira ise ya hụ onye ji ụgwọ onye ji ụgwọ naira ise ya aghọchi onye ahụ si ka onye ahụ kwụọ ya naira ise ahụ ya jide enyi m a nyewe ya nsogbu nyewe ya nsogbu ozi gazi onye ọgaranya na ọ dị onye onye gbaghara ụgwọ ya gara aga ji iche onye ọgaranya akpọ enyi m a jụ ya ọ bụ nke mgbaghara gị ma nke ịga onye nke ahụ ji gị kedu nke ka ibe ya onye ọgaranya mechara mata na enyi m enweghị obi ebere n'ebe nwanne ya nọ e wee ya onye ọgaranya nọchitere anya Chineke ndị enyi m ndị a ji ụgwọ abụ nọchitere anya mụ na gị ọ bụ n'ihi mmehie mụ na gị ka Kraịst e bịara nwụọ ebe Kraịst e nwụrụ n'ihi mmehie mụ na gị anyị jikwa ụgwọ ịgbaghara mmadụ ibe anyị Kraịst agụghị mmehie anyị ya bịa gbaghara anyị ma ọ na-ekwe m nghọta sị taa ọ dị ọtụtụ ndị nne ọbụna n'ime ụlọ ụka ha achọghị ịma ndị niile ha na ha nọ n'ime okwukwe ha achọghị ịma ihe na-akpọ mgbaghara ụfọdụ ịjụ ha ha sị ha ha anaghị eji okpukperechi abịarute ebe nke a ya sị ike m ga-adụpụ uwe okpukperechi m meso gị ka anyị mata sị na onye ọbụla nke na-apụghị gbaghara mmadụ ibe ya ọ dị ka akọ ọ na-ekwu sị na ọ bụ naanị ya ga-ebi n'ime ụwa nke na-ekwekọnịghị ime onye nke na-anaghị agbaghara mmadụ ibe ya leenụnụ nwanne m nwoke ọ dị ka onye gara gbuo enyi naanị ya buru ya na-aga ọ gaghị ikwe ya mbulite nke pụtara anyị ji ụgwọ ịgbaghara mmadụ ibe anyị ka anyị matasị na mgbaghara bụ ogoromogwe anyị ga-ịgabiga baa na alaeze eluigwe anyị na ndị ọzọ kwechiri inwe nkekọrịta ka anyị mata na anyị kwechiri inye ndị ọzọ ọ bụghị naanị mgbaghara ikesasị ihe ndị anyị nwere ka anyị kesasịa n'ihi na mgbe anyị na-ekesa otu a ka anyị na-anatakwa ka anyị ghara ịbụ dịka ọdọ mmiri gara otu ebe dọrọ mmiri anaghị abata abata mmiri anaghị apụkwa na-apụ mmiri ahụ gị na-esi isi otu a ka ọ dị onye nke na-anata anata na-anaghị enyefe enyefe onye ahụ ga-adị ka onye hụrụ onwe ya n'anya ọ gị na-esi isi n'ebe Chineke nọ mgbe ị nọ naanị na-anata na-anaghị enye enye onye ahụ dị ka a na-agwa ndị mmadụ na Chineke bụ onye onye na-ahụ onwe ya n'anya onye nke ahụ na-anata na-anaghị enye ndị ọzọ ọ na-akọ sị Chineke abụghị ịhụnanya ma nke ahụ na-enye aka ị na-ekwu na Chineke bụ ihe ọzọ nke ahụ bụ ịtụ asị pụkwara iche mgbe ị natara ị nyeghị ndị ọzọ ị na-akọ Chineke ọnụ na ọ bụ onye obi ọjọọ ị na-enyere ekwensu aka na-atụ asị atụgide ebe Chineke nọ nke ahụ dịkwanụ njọ ma mgbe ị na-agbasa aka gị na-enye ndị ọzọ ị na-ekwu eziokwu ahụ nke ebighị ebi nke bụ dịka edere ya n'akwọ Jọn isi iri atọ isi atọ amaokwu nke iri na isii n'ihi na Chineke hụrụ ụwa n'anya ọ bụghị naanị ọ hụrụ n'anya onwe ihe ọzọ o mere o wee nye mgbe anyị hụrụ n'anya mgbe anyị nwere obi ebere ọ bụghị naanị nke ahụ anyị gakwa inye enye n'ihi na ọ bụ otu ihe ịhụnanya Ọ bụkwa ihe ọzọ inye enye mgbe anyị na-ahụ n'anya ọ ga-akpali anyị anyị enye ọ bụghị naanị ịhụnanya ga-akwụsị ebe ahụ mgbe anyị na-ana ekesasị ndị ọzọ anyị gị na-eto eto n'ime mmụọ ma mgbe anyị na-anabata naanị anyị anaghị enye enye anyị agaghị na-eto eto ọ dịghị onye ga-ịmụ nwa ya n'ụwa a ya wee hụ na nwa ya anaghị eto eto obi a na-atọ ya ụtọ ọ gaghị ịma mma ọ na-ewute ewute n'obi n'ihi nke ọsịsa kraịst na-asa bụ mgbe ọbụla anyị na-ekesasị ihe anyị mgbe ọbụla anyị na-eji akụ anyị na-emere ndị ọzọ ebere anyị na-enye aka agwa ndị ọzọ na kraịst bụ ịhụnanya anyị na-enye aka akọwara ndị mmadụ na kraịst ewetala ọsịsa mkpa nke mmadụ anyị na-enye aka egwezuga ogbenye n'etiti onwe anyị mgbe ahụ ka anyị na-agosi ịhụnanya ukwuu n'ebe Chineke nọ maịka na-akọsi akọwara ndị mmadụ na kraịst hụrụ ụwa n'anya ma mgbe anyị na-enye anyị na-agosi na kraịst nyere anyị tupu anyị enye n'ihi na kraịst ebulu ụzọ nye n'ihi nke anyị kwesịrị inyekwa onwe anyị kwa ma mgbe anyị anaghị eme ihe ndị a anyị na-ede unyi n'ihu chineke anyị na-eji ihe ọjọọ ete n'aha chineke nke ụmụnne m mgbe anyị na-eme ihe ndị a niile ọ ga-adịrị anyị dị ka alaeze eluigwe dị n'ime ụwa anyị agaghị na-enwe obi ọjọọ anyị agaghị inwe ụjọ anyị agaghị inwe nsogbu n'ihi nke a ka anyị kelee Chineke maka ngọzi ọma nke o nyere anyị taa onye nwe anyị ekele dere gị ebe ị mere ka anyị ghọta sị na mmadụ ịhụ onwe ya n'anya abụghị ezi ihe biko mee ka anyị malite taa hụ ibe anyị anya ka anyị nwee aka nkesa n'ihi na gị onwe gị nyewe ọkpara gị kụziere anyị ka anyị nweta mụta otu anyị si enye ndị ọzọ mere anyị ihe ndị a niile onye nwe anyị ọ bụ ọchịchọ anyị ka ọ dịrị anyị otu a imela n'ihi ịkọwarala anyị taa n'aha Jizọs Kraịst amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu ezi enyi m na-ege ntị ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ na-echekwutara mụ na gị ka anyị hụ onwe anyị n'anya karịsịa hụ onwe gị n'anya site na chineke nke kere mụ na gị hụrụ anyị n'anya tupu akpụọ anyị n'afọ ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị hụ onwe anyị n'anya karịsịa imela onye mgbasa ozi anyị na-arịọ onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị chekụta na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 63 7224 070 63 637224 ezi enyi m detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho maọbụ ma ọ bụ at gmail dtcom mara na ị nwere ike ige ozizi ọma nketa na awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara ozi nketa ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo